igbo bụ igbo ekelekwa m ụlọ ndị ikwu ndị ibe ụmụnne na ụmụnna nakwa ndị enyi unu apụtasịa n'ụbọchị taa eji m aka na anyị niile ekude site n'elu akwa ndina anyị dị iche iche nke dị n'ụlọ anyị dị iche iche na ndụ na ahụ isi ike n'ụbọchị taa ọ bụrụ otu ahụ o si mee otuto na nsọpụrụ na nje mmadụ dịsara chineke anyị onye bi n'igwe na-eleko ụwa anya onye mere ka ihe ndị a dị mfe n'ime ndụ anyị na aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen ọ bụ mbụ maazị B.O nwaafọ igbo kajara akaja onye nkụzi asụsụ na omenala igbo abụrụ m onye echichi abụcha ihe a ma nke nya n'olu ma nke nji n'aka ma nke mgbanaka okwu mmemme na egwu n'isi ọ bụ iji wee nọchite ndị Igbo ọ bụ iji wee gosi na abụ nwa afọ Igbo kajara akaja atụkwananya anya na na m ga-apụta ebe a bido gọba mmụọ ọ bụghị ụzọ esi wee zụọ m mana etoro m n'okpuru ndị dị mkpa eto m n'okpuru ndị okenye ya mere m ji wee ghọta ụfọdụ ihe niile a na-eme n'ala Igbo omenala Igbo ihe Igbo na-asọ na ihe Igbo na-eme ọ njọ ka m mere wee hụ omenala ndị Igbo n'anya ihe ọ pụtara bụ na ahụrụ m ndị Igbo n'anya abụ m onye Igbo eji m eme ọnụ maka na o obodo karịrị Igbo cha-cha-cha-cha-cha Igbo kwenu cha-cha-cha-cha Igbo kwenu lụọnụ tụọnụ buonu mụọnụ zụọnụ toonu rienụ igbo kwezuonụ yorororororo wụcha <clears throat> adabara adaba ekwenyere m n'omenala nkeka nke omenala kwụ ọtọ omenala na-anaghị ekwe ka emegbuo mmadụ omenala dị mma nke ndị Igbo na-eme nke ọbara mmadụ na-abaghị ya nke isi mmadụ na-abaghị ya ekwenye m na omenala dị otu ahụ mụnwa na-asị omenala dị otu ahụ ya gịnị ya gaa n'iru omenala dị otu ahụ ga-adị abụ ha na omenala dị mma onye ya na nwanne ya nọ n'ụbọ gwakele ma ọrị mma ya onye nọ n'ama ejeshi ụyọ mara mma afụwa mao ọrịmma gị onye ezi akpagbuola m ụjọ anwụ sọ nshi agasaga nye ama onye bụ nwanne gị ga-asọ mmemme olululululululululu olulululu hewe ndị ahụ na-abịakwute gị ha ma na gị na ya dị ụtọ dị na mma mma ha abụghị mma enyi na enyi ọ bụ mma nwanne na nwanne ha bịa ha bịa buru ntisa wee bịa nke na-akacha ha mma nke ha na-ahụ anya maọbụ nke ha na-ahụ n'anya bụ nwanne na nwanne na-ese okwu ahụ ha n'ebe nwanne na nwanne na-ese okwu ọ na-atọ ha ka nnu bekee o nweghị ihe na-atọ ha dịka ịhụ na nwanne na nwanne na-enwe nghọtahie ọ bụrụ nwanne na nwanne na-alụ ọgụ ụtụtụ ehihie abalị ha abịaghị epupe epupe dịka na ha chọrọ ka mmadụ abụọ abụ nwanne na nwanne ka ha mezie dịkwa na mma agakwa onye nke a ha akọrọ ya ihe ọzọ nụkwana si na ihe nwanne ya mere ha nụ ọnụ mmiri okwu ya esikwe n'aka ya maọbụ ebe ọ nọ mee gịnị gakwuru nwanne ya nke ọzọ jee kọrọ ya ihe onye nke a kwuru onye nke a sị nwanne m mere ihe dị otu a n'ihi mmadụ efu ma ọ mmadụ na-enweghị ndidi ọ gaghị akpọ nwanne ya ha jụọ ya sị ya nna ihe dị otu a m nụrụ ọ bụ eziokwu ị mere ya ka ọ bụ imeghị ya ị kwuru ya ka ọ bụ ikwughị ya kama ọ ga-eme otu ahụ ọ dọrọ nwanne ya ọ bụ ọ nwanne ya njọ esemokwu amalite ka ha na-enwe esemokwu a onye ahụ kọrọ akụkọ ahụ gịnị ka ọ na-eme ọ na-enwe obi ụtọ ebe ọ nọ si na ụmụnne na-abụ na-ese okwu ọ na-aṅụrị ọbịa ọgwa onye nka ihe ọ ga-agwa onye nke chee na ọ nọ n'akụkụ nke ya ọ na-erite n'aka onye nka o sikwe n'akụkụ ebe ahụ ka ọ gafee n'akụkụ nke onye nke ọzọ kọkwaa ya aka ọ ga-akọrọ ya ka onye ahụ wee kwenye na ọ nọ n'akụkụ nke ya ọ na-eri ebe a ọ na-eri ebe a o wee na-amasị ya ọ na-atọ ya na ọ nọ na-eri akụ ihe a na-akpọ ndị dị otu a bụ ndị agbụgba ebe ọbụla e nwere ndị agbụgba nsogbu na-adị ebe ọbụla e nwere ndị agbụgba a na-enwe nsogbu a na-enwe nghọtahie n'etiti ụmụnne na ụmụnne etiti nwanne na nwanne etiti ikwu na ikwu etiti ibe na ibe ndị agbụgba adịghị mma irute nso ebe ọbụla a na-eme ihe abụ ndị na-ebute ọgba aghara esemokwu dị n'etiti nwanne na nwanne na-amasị ha n'ihi ihe ha ga-erita ha anaghị achọ mmezi nwanne na nwanne bịara mezie esemokwu dịrị ha bido tụpụwa ọnụ bido dịwa na mma ihe a bụ otu ọbara mana onye agbụgba nọ n'akụkụ achọghị ịma ma ọ bụ otu ọbara jikọrọ mmadụ abụọ ahụ ihe ọ chọrọ bụ ka ha na-eso okwu ka ọ na-erite ihe ndị agbụgba ajọka onwe ebe ha na-anọghị onye agbụgba agaghị achọ ka gị na nwanne gị dị na mma ya mere ọ ga-eji na-ekwu okwu ga-adị ka nsi na obi onye nwanne nka si ya na ọ bụ ihe nwanne ya mere ya ọ kwụcha ọnụ ọnụ mmiri okwu onye nke ochekwa chekọrọ onye nka si na-ekwe ihe mere na-ekwe ihe nwanne gị nka kwuru kama ọ ga-akpọ ha na-abụ sibiko esemokwu ahụ ga-abịa na njedebe taa unu bụ ụmụnne ọ bụ otu ọbara ka unu bụ ọ dịghị mma ka unu na-ese okwu dị na mma maka na ebe e nwere ịhụnanya ebe e nwere ọdịmma ọ bụ ebe a ka udo na-adị ebe udo dị ebe a ka a na-enwe aṅụrị ebe ahụ ka a na-amụ amụ ebe ahụ ka a na-achị ọchị ọ gaghị eme nke ahụ n'ihi ọ bụ onye agbụgba ihe na-amasị ya bụ ka ụkwụ na ụka nwanne na nwanne nwere ka ọ ghara ibi ebi ka ọ na-aga n'ihu ka ọ dị ebi ebi ọ bụ aka ọrụ onye mgbụgba maọbụ onye agbụgba dịka ọkwa mba achị n'olu n'olu ọ bụ otu ihe onye mgbụgba na onye agbụgba otu ihe ka ha bụ ihe ọ bụla ị na-eme kpachapụ anya ịnweta ụdị enyi dị otu ahụ maka gị na nwanne gị na-enwe esemokwu ọ dịghị ka onye agbụgba na ọ hụrụ gị n'anya karịa ka o ruo echi na o nwere ihe mere gị ka ịhụ ka onye agbụgba ga-esi eme gịnị gburu onwe ya ọ bụrụ onwe ya ihe ọ na-ekwuzi okwu ya bụ na ọ bụ ụmụnne ka ha bụ ha eji emeziri ọ bụrụ onwe ya nwanne gị aha gị na ya na-ese okwu bụ onye ga-abịakwanụ maka na uzu swiss enyi ka nwanne eme gịnị o mbọmbọ ọsọ onye agbụgba ahụ iche na ọ hụrụ gị n'anya ị gaghị ahụ ya ọ bụ nwanne gị ga-ebu gị ọ bụ ihe m chọrọ ime ka ghọta ya mere o ji dị mma ka ihe ọbụla a na-eme ka nwanne gị bute ụzọ hapụ ihe ndị mmadụ kọrọ n'ebe nwanne gị nọ ị bụrụ onye na-anaghị eme nwanne ị naghị emete ya onye igbo ọbụla kwesịrị ịhụ nwanne ya n'anya karịa maka na nwanne na-ebute ụzọ tupu onye ọzọ abịa ihe ọbụla nwanne gị hụrụ mee gị ihe ebube adịghị ebefu akpụ aka ebube adịghị ebepụ akpụ aka akpụ aka oge na ebe a ihe ọ bụla ịhụ ya na dịka m si na-ekwu ntụ ilu m akọwa ibepụ akpụ aka si na mmadụ na-eji mma na-ebecha ebe a ebe a gị ma o nwere ihe mere mekata ịhụ ka mmadụ ji mma wee bechapụ ebe a iwe nwanne adịghị eru n'ọkpụkpụ ihe ọbụla nwanne hụrụ mee gị gbaghara ihe ọbụla nwanne hụrụ mee gị nabata ya gbaghara a ga-esekwu n'okwu arụ mgbe ole bikonu ka onye agbụgba ghara ịbata na ndụ anyị ka anyị ghara inyere ya efe ka ọ bata maka ọ bata ihe ga-aghasa ọgba aghara ga-abata biko ka anyị zere ndị agbụgba ha achọghị ọdịmma nwanne na nwanne ha achọghị ọdịmma ikwu na ikwu achọghị ọdịmma ibe na ibe ọ bụ otu a ka ọ ha m n'ọnụ ka chineke na nyere anyị niile n'otu n'otu na aha jizọs kraịst bụ onye nwe m nwe anyị niile amen ka emesịa n'ụbọchị ntakachi ọ na Owerri nchi ka ọhịa e dịwa ka enwe ama